na-abịakwa ka anyị nọ ụnụ gbaa izu kpaa ụka lee anya ka ọ ga-esi wee dịrị anyị mma dịrị agbata obi anyị na ndị enyi anyị ikwu ibe anyị na ndị gbara anyị okirikiri ebe ọ bụ na ndị Igbo bi kụwara aha m onwe m bụ maazị Oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị Ejikeme Ọbasi maazị ayọ Odeluga Igbo mma mmanụ ụkọchukwu Austin Ọkaigbo onye ga-ewepụ ihe na-egbochi ikwu okwu ya ka e wee n'onye Igbo unu asaala chi anyị abịagokwa ọzọ ka anyị bido n'ebe anyị kwụsịrị n'izu gara aga n'izu gara aga anyị na anya n'ọtụtụ ihe ọkachasị ịjụ onwe anyị ajụjụ gịnị ka ọ pụtara na anyị bụ ndị Igbo anyị nebara anya n'ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị a na-eme mkpatụ ya n'ala Igbo n'Imo steeti mana Abia steeti anyị mana ndị Anambra oge adịrị anya na ha mere nke ha wee rọpụta maazị uh, uh, Soludo ka ọ bụrụ onye ga-eso na ọ bụrụ na obi anọ onye nke na ugbu a rituo soro udo bụ onye ga arigoro o wee bụrụ na ọ nwere usu mmadụ o tinyere ịnebanye anya n'etu a ga-esi wee agụọ ya n'oche gọọmenti ma etu a ga-esi wee gaa n'iru iji wee mee ka steeti a na akpa Anambra naanị Igbo niile wee bido dịba mma anyị dọkwara aka na ntị maka ndị na-asị ị ga-atụ na vootu ma ọ bụ na ya vootu ga-enwere isi ma ọ bụ ndị na-anọchite anya kwesịrị ị na-anọchite anya ndị ndị mmadụ na-adịghị ajụ ajụjụ maka ndị enwetaghị PVC maka na na-egosi na ala Igbo na ndị chọgoro ya bụ akwụkwọ eji atụnye vootu arọrọ ka nke ha na-ahụ na obodo ndị ọzọ dị na mba Naịjirịa ihe ndị a ka anyị nọ n'anya n'izu gara ọ ga-adị mma na ọ bụrụ na anyị ga-asị gị nekwa na nsogbu agaala na anyị ga abido ihe ọzọ mana anyị ga-aga n'iru inebanye anya na okwu ahụ tata anyị ga-ajụ onwe anyị ajụjụ ajụjụ dị na ihe ndị Igbo ochie kwu ịgwa anyị naanị ebido n'ụlọ wee dị mma tupu apụwa n'ama ihe ndị a ka anyị ga-eneghe anya na ya wee werezie ọtụtụ ihe na-eme n'obodo wee megwa anya bụ ihe aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Okigbo ka Igbo ndị na-ege anyị ntị mma mmanụ dịka maazị oke ụkọchukwu ekwuru n'ịrụtụrụ anyị aka ichetara anyị nkata anyị kpara n'izu gara aga nọrọzie n'elu ya na-agwa anyị ihe banyere ihe ndị na-eme na nso nso a ọkacha dịka isi ahụ na mpaghara steeti Anambra ebe a na-eme nkwado maka ihe iwe na ịdụ isi onye esitere na aka ọchịchị họpụta ka ọ bụrụ gọvanọ na-achị steeti Anambra bụ maazị Chukwuma Soludo ah, anyị si ka anyị lebatukwu anya n'ihe ndị so na ya n'ihi na nwa amadi a na ọnụokwu ya na ihe o gosiri o ebumnuche ya ah, nghọta anyị na ekpere anyị bụ na ihe ahụ o kwuru na ihe ndị o gosiri bụ ebumnuche ya ka ọ bụrụkwa ka o si dịrị ya n'uche nakwa na ọ bụrụ ka o si dịrị ya n'uche ka Chukwu abịa ma meekwa ka o zuo oke maka ọdịmma nke steeti Anambra na nke Igbo niile otu a ka o si anyị anyị na-asị ise mana o nwere ọtụtụ ihe ndị maazị Soludo rụtụrụ aka na ọnụokwu ya anyị chọrọ ka anyị tụlekwuo ma chebara ya echiche jụọ onwe anyị ajụjụ si olee ihe ihe ndị a pụtara maka ọnọdụ anyị dịka ndị Anambra ndị steeti Anambra nakwanụ na dịka ndị si na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ọkacha ndị Igbo ọ dị ihe anọ nke mbụ bụ olee ndị bụ ndị Maazị Soludo họrọ ka ha bụrụ ndị nọ na ụsụ ndị o nyefere ya n'aka inyere ya aka maka mweghara ọchịchị na steeti Anambra nke ọzọ bụ ọnụ okwu ya e si na ihe dị ya mkpa abụghị ihe a ga-eri na egwu a ga-agba na oke mkpọtụ a ga-eme n'ụbọchị a na-ehiwe ya dịka gọvanọ na-achị steeti Anambra n'ihe dị ya mkpa ọrụ ya ga-arụ maka ọha ndị steeti Anambra na nke ndị Igbo nke na na o jiri ọnụ ya kwuo na ya ekpebiela na enweghị anịnị gbawara ibe a ga-emefu n'aha ihiwe ya dịka gọvanọ na-achị steeti Anambra nke ọzọ abụrụ na o ruola mgbe Igbo ga-ebido chegwa echiche ịjụ onwe anyị kedu ka anyị ga-esi kwado ihe gbasara mmepe ọ bụghị naanị nke steeti Anambra ma kama ala Igbo niile ọkacha n'ihe gbasara ah, ihe ndị Igbo ndị bekee na-akpọ indọstrị ihe jiri efe oyi n'ahụ bụ efe esitere n'akwa akwa ete kwa nke ọzọ ihe ọ sị na ụgbọ niile ụgbọala niile ga-anọ na ụsụ ụgbọala gọvanọ na-achị steeti ga-abụ nke ebupụtara na Innocence motos IVM ajụjụ anya bụrụ ihe ndị a o si ya n'uche pụta ihe ndị a gịnị ka ọ pụtara nye anyị ma ndị steeti Anambra ma ọha ndị Igbo niile na ndị niile na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ọ bụrụ na ihe ndị a nwere isi ọ bụrụ na ihe ndị a nwere ihe ọ pụtara anyị ghọtara ihe ọ pụtara ajụjụ ọzọ anyị ga-ajụ onwe anyị bụ ndị na-asị na o ruola na 2023 bụ ohere ndị Igbo ịchị Naijiria ajụjụ ọzọ anyị chọrọ ịjụ onwe anyị bụ n'eziokwu eziokwu ọwụ ịchị ịhọpụta onye Igbo ịwụ onye isi ala Naijiria prezidenti Naijiria ọ bụ nnọọ ya bụ ihe a ga-eme ka nwuke biri ka o nwere ihe ọzọ anyị kwesịrị ilewu anya dịka abụrụ mba ndị Igbo maka ọdịmma nke anyị ọ bụ ihe ndị a ka anyị chọrọ ka anyị tinye ọnụ mana nke mbụ ana m ajụgodi maazị odeloga biko zagodiri anyị ajụjụ a olee dị ndị bụ ndị a maazị Chukwuma Soludo họpụtara ka ha nyere ya aka n'iweghara ọchịchị dịka gọvanọ steeti Anambra daalụ eh, ụkọchukwu ọkaigbo ya kwọrọ mmadụ iri asatọ agụba afafa ike um, anya ya um, <laughs> anata n'izizi izizi ụdị m pụrụ arasị ka ezi imirikiti niile a akpọkọba mana iwerezi anya gbuo ogige ibe nwe ike ịgwa ndị na-ege anyị ntị bụ na ọ rọpụtalụ ụmụ nwoke ụmụ nwanyị ndị okenye ndị ụmụ ntorobịa ọtụtụ n'imefa bụ ndị anyị maara afafa, ụfọdụ n'imefa bụrụkwa ndị anyị amara afafa ya bụ ụbụrụ ndị na-ewu ewu kama nọọ igezie ntị ọtụtụ n'ime ife bụkwa ndị nwee ifefa na-alụ na egosigo na aka diva n'ife bụrụ ndị na-alụ ezigbo ọrụ n'obodo mana nke ka nke bụ ife tụrụ mmadụ n'anya bụ ọkpụkpụ mmadụ ọ wepụtara mmadụ dịka ọbịagheri eze kwesịrị ọtụtụ n'ime anyị ma onye ọrụ maka na ọ dịgolu Naijiria ozi jeelu mba ụwa ozi bụrụ nwaada Igbo maara ife rinne ee eh, afịa na-edekwa ụda na na mba ụwa n'obe gbasara ndị IMF maọbụ ndị Transparency International ya bụ ndị na-afụ maka ife gbasalụ eh, iri aka azụ maọbụ ime chacha ma wayo ọfa bụ ndị wepụtara etu e ga-esi na-arụzi obodo na-asị kedu obodo ọ ga-abụ ije ọ bụrụ ife ekwu ka a na-eme mmadụ dịka Pat Utomi so na ndị nkụzi nọ na mm, Lagos Business School bụrụkwa nwa agbada Igbo ọnụ na-elu n'okwu n'ife niile gbasalụ azụmahịa ma ọ bụ etu esi emepe obodo ọ jiri ezigbo akwụkwọ na United States a ọkwọ Indiana University ka ọ jere mee ma first degree na masters bụrụ onye nkụzi bụrụkwa onye na-eme ọtụtụ e, e, atụnye elo n'ife niile na-eme na mba ụwa dị iche iche mana nke ka nke ọ bụrụ onye Anambra ọ ụmụnne anyị ndị nọ na aniọma ka o si bịa Ofu ife dịkwu mkpa na ndụ ya bụ na ọ so na ndị Chukwu zọpụta n'aka Murtala Muhammed na ndị otu ya e, mgbe fabatala Asaba wee jibe ụmụ ikolobịa na ụmụaka wee sụọ akwụ maka na ọ dị ka na ha na-asụpọtụ Biafra ndị Imo na ya ndị Abịa na ya ndị Enugu na ya ndị saut saut sokwu nọrịa so ife niile bụ Igbo bụ ndị gbara ọkpụrụkpụ ọ bụrụ sọsọ ndị apụga ndị a niile m kpọrọ afa unu mana Ngozi eh, eze kwesịrị o sobu PDP mgbe ndị PDP iche mana kịta ọrụ ka ha bịarụ na Anambra jabụ bụrụ ife dị iche na onye na-abụ ọrụ si ka a rọpụta ndị ga-enyere ya aka wee napụta nyabụ eh, ọrụ n'aka ndị ji kịta wee tụgharịa alụ etu ya ga-esi ka ọrụ nke ya ga-alụ nyabụ ụbọchị izizi fa ga-abata baba ọrụ ife dị iche ndewo maazị ya bụ na ihe na-akọwara anyị bụ na ọ bụrụ na ndị gere ntị n'ụbọchị maazị Soludo na-ehiwe otu ndị a ọ họpụtara ka ha nyere ya aka n'iweghara ọchịchị o nwere otu ihe o kwuru ọ sị na ihe abụrụ ọkwanụ maka Anambra steeti Anambra na ọrụ ya bịara ịrụ na Anambra bụ maka ọdịmma ndị steeti Anambra na nke Igbo niile ya ihe na achị kọwara anyị bụ na ihe ahụ ọkpụ n'ọnụ na-ekwu o sitele n'ịhọpụta ndị na-enyere ya aka iweghara ọchịchị gosi n'eziokwu eziokwu na ihe ahụ ọkpụ n'ọnụ na-ekwu bụ ihe bụ ebumnuche ya olee ihe nke a gosiri maka ndị na-adọ ndọrọ ndọrọ ọchịchị n'ala Igbo taa maazị Ejike mm, ndewo eh, ụkọchukwu asị ịma ilekwe n'anya enweghị ihe dị njọ ka mgbe onye mmadụ ga-esi na-eji bata bịa kewaa ụmụnna ịbịa ndị na-erikọbu n'otu efere onye ọbịa onye onye mba abịa gwazie gị na gị na nwanne gị awụzi nwanne gị etu nwanne gị iro maka na ile anya kemgbe a bịara kewe steeti ke Anambra kee Anambra na igbo gị ebe ahụ kepụ Enugu kee Ebonyi e, kee e, e, Abịa hmm? ịbịazie ya dịka anyị niile awụghị ndị mana ile anya na histrị Igbo otu aka rụtaghala mmanụ ọ na-ezu anyị niile hmm? mmiri mara onye Abịa ga-ama onye Ebonyi mmiri mara onye Anambra ga-ama onye Imo ma apụtazie pụtazie mgbe anyị kwesịrị ị na-anyụkọ mmụọ mmiri lee ma ọ ga-agbara anyị niile ụfụfụ onye ọbụla echetewezie ee ya adịghị ka ekechaa n'obi onye ọbụla eburula na mkpuke busozie nwanne ya agha ọ nnukwu ihe ihe asoludo na-eme kwesịrị ekwesị n'ihi na ịtụle mgbe ọbụla onye Igbo nọ n'ọchịchị lelitere anya hụ na Igbo wu Igbo ihe na-agara anyị nke ọma ọ mgbe ị e ga-ebido tụsawa kesawa keriwe ka nsogbu na-adị unu ekwulitere okwu ihe Soludo e, na-ekwu e, mgbe ọ na-akpọkọta ndị ga-enye ya aka nyewa Soludo apụtakwala kwuo si lee na efe m ji akwaete ọ ya wa akwa a ka na-eme n'ala Igbo taa ya wụ na ọ na-asị ụnụ chere trauza ee eh, gaa zụọ sut gakwa senetọ chetanụ na akwa ete bụ n'ala Igbo ka e na-eme akwa ahụ pụtakwa na-ekwu ụgbọala ma ndị ukwu ma ndị nta nke ndị Igbo nwe wee nọsị na mgbe anyị ga-ebido nyerewe onwe anyị aka akwa ete anọghị na Anambra ọwashi ịnọsịn Anambra mana ụgbọala eh, ndị ọ na-ewe n'ọrụ ọkwa ndị Igbo enwe mgbe ị m ga-asịnụ gị na iwe onye abịa ị gaghị abịa were ọrụ ma mee ihe na ahụ ya wụ na ntọrọ ntọala ọ na-edewe ugbu a ọ magburu onwe obi anyị wụ na ọ bụrụ na ndị ọzọ ga-ebido kpawa ụdị agwa ka anyị cheta na akpọrọ gị Anambra akpọrọ gị Imo ọ mmadụ gara ka alaghị hmm? e, e, e, ndị nọ na baụndịrị enwere mgbe ha ma nke wu nke ịpụtazi ihu ndị ụga na ndị ihiala ma ndị eledi eh, nke nọ n'Imo ga-esi na ha awụzi nwanne maka mmadụ kachiri lai hmm? so ihe a masịrị m nke ukwuu ọ m Um, okwu ikwuru kwuru ugbu a dị mkpa eleghị anya ka akwa tukwuo ya mana ọwụụ na ebe ahụ ka anyị ga-abịa ịrụwa aka fefefe isi mgbe ọbụla ọ gbasara ndị Igbo otu aka rụta mmanụ ozugbo mm-hmm. mm-hmm. hmm. anyị hụrụ ihe a n'oge Jenụwarị 15, 1966 oge e nwere aghara mgbe ndị agha mm-hmm. lere gọọmenti na-achị obodo kụsasịa asị na ndị Igbo mere ya bụ ku onye nọ n'isi mgbe e mere ku ahụ bụ nwa amadi a na-akpọ Chukwuma Kaduna Nzọgwụ bụ onye Asaba onye Anioma taa mgbe a na-ekwu na ọnwụ ndị Igbo ọ ya ihe kpatara dịka maazị Odeluga kwuru Patu Tomi bịara bụrụ otu n'ime ndị gbanahara dịka Chukwu si nyere ya aka mbibi na ọbara mkpafu akwafuru na Asaba mgbe Murtala Mohammed banyere na Asaba gịnị kpatara mụtara Mohammed iji kpụ ụdị agwa ahụ n'ihi na n'isi ya na ebumnuche ya ọ ebe a ka nwa amadi a nzọọgwụ siri pụta ọhanwa kpara mkpamkpa ihe mere n'ugwu n'oge mere ku ahụ mana ka ọ dị ugbu a ndị niile a na-agụbu ndị nwanwụ ndị a sị na ha n'ọwụ ndị Igbo mere kuo onye nọ n'isi ya mpaghara ebe ahụ bụzi ndị a na elezi ndị na-elezi onwe ha ele ma ha ga ha bụ ndị Igbo ka ha bụghị ndị Igbo mana ka anyị hapụ okwu ahụ ka ọ dị ugbu a n'ihi na ihe o gosiri bụ na maazị toludo otu onye ghọtara na ị nọ n'ofe Naija orimiri Naija ma na akụkụ ya nke ọzọ na nja nọ n'ofe Njaba ma ị n'akụkụ ya nke ọzọ ma n'ofe Anambra Ọmambara River ma n'akụkụ ya nke ọzọ ma n'ofe Oji River ma ọ bụ osimiri Imo ma ọ n'akụkụ ya nke ọzọ ebe ọ bụla ọ sọrọ gị nọrọ Igbo bụ Igbo kpatara o ji kpokọta mmadụ niile ndị asị bịa nyere nụ m aka ma mhm. nọrọziekwa n'elu ya tinye n'ọnụ na-agba ka onye ọbụla gee ntị nke ọma na ihe abụghị naanị maka steeti Anambra nọ maka ọdịmma nke ala Igbo Maazị Oke Ụkọchukwu isiokwu ajụjụ ọzọ anyị na-ajụziwo ka Maazị Soludo maka ajụjụ m jụrụ olee ihe ndị na-adọ ndọrọ ndọrọ ọchịchị n'ala Igbo nwere ike ịmụta n'ihe a maazị Soludo na-ekwu ọ dịghị nnọọ eh, ka m tinye ya n'ụzọ ọzọ na ihe anyị ghọtara bụ na ebumnuche ya abụghị ihe gbasara otu ndọrọ ndọrọ ọchịchị ebumnuche ya bụ olee ihe a ga-eme ka Igbo dịrị ka ọ dịrị Igbo mma ka ọ dịrị Igbo mma ka dịrị nakwa ka ọ dịrị Igbo mma mana anyị amarana ọtụtụ okwu mkpọtụ anyị na-anụ site n'Imo steeti na Ebonyi steeti ọ dị gị nnọọ ka maazị ụzọdịmma na-achị imo steeti na maazị ụmụahị na-achị ebonyi steeti ha na-ege ntị ihe ọ na-adaba ha adaba na ntị o nwere ka a ga-esi mechaa otu ndọrọ ndọrọ ọchịchị n'agbanyeghị na ha nọ n'otu ndọrọ ndọrọ ọchịchị dị iche iche e ezi nghọta mana na anyị nwere ike garuo anyị garuo na Abuja anyị ọgụ otu ndọrọ ndọrọ ọchịchị mana alọta na mpaghara ọwụwa anyanwụ anyị amara buru n'uche na o nwere otu ihe dị anyị mkpa ọdịmma ndị Igbo tinyekwula ọnụ daalụ um, ihe ya bụ nwa amadi bidoro ime magburu onwe ya ife o ji magbu onwe ya bụ na um, ọ dị na amamife ndị mgbe ochie kụziri anyị ịgwa anyị na Igbo na-asụ n'olu n'olu mana anyị gbuo ụkwara ọ bụla otu mana ọ na-abụkwa anyụkọ ọnya bụ mmamịrị ọnụ ọgba ofufu mmadụ ga-ajụzi kere ife a na-anyụkọba mmamịrị ọnụ ọ kere ife ọfụfụ mmamịrị na-amepụta ọ bụrụ na anyụkọ ọhịa ọnụ fụfụfụ anyị amalụzi ihe ọ na-emepụta maazị ụzọ dị mma na um, ikpeazụ uh, kedu afọ onye nke nọ n'ebonyi ekpere mbụ ya bụrụ na ntị tọrọ ha n'ana na ha na-ege ntị na-afụ na-anụ na-asị ee na ihe amalụ na ọ ga-adịkwa mma na ha soro na-eme ya maka ọ bụrụ na ha bido tata mebe kwube gosiba ka ya bụ nwa agbadi si ebido ịma na uh, amị na ọzụzụ anyị adịgo mma o nwere ebe ọ na-echeta m ịma na echi iwu ụka ọ na-echetara m mgbe ụmụazụ Jizọs pụtara si ya na na ha fụrụ onye na-ekwu okwu Chukwu n'afọ ha mana na o ha ha wee sị ya taa kpuchie ọnụ ọ sị ha mba o na ha ghọtara na onye ada emegide ha dịrị ha onye ada emegide ndị Igbo dịrị ndị Igbo ọ bụrụ na ị emegide ndị Igbo na mbụ ma chegharịa bido kwụsị imegide ndị Igbo ofu anana ọfọ ọzọ ife fọzili na kwụsịrị imegide ndị Igbo wee imebe ka ọ dịrị ndị Igbo mma ọ dịkwa mma na maazị Soludo na-ekwu ọ na-atọ ụtọ he nji ekwu bụ na ee nke a na mbido ama m ka Rochas si bido o bido na-ekwu ọ bụrụ sọ mma bụrụ ọnụ ụtọ bụrụ nke ndị politishan mana onye gosi gị ụdị mmadụ ọ bụ ma ọ bụ ụdị o sighị n'otu a ka ọ dị anyị ekweli ya anyị kwelu Rochas wee ruo mgbe o bido mebe ka onye ọzọ anyị na ha ekwe maazị Soludo ekpere anyị bụ ka ọ ghara ịdị anyị ka ọ dị anyị na mbụ ka a ghara ịgba agakata anyị a na-asị oo na anyị anyị na mmadụ so hmm. mana ihe o gosigoro anyị na ụdị aka o wepụta bụ ezigbo ihe e, ọ masịrị m ihe ịtọ ịkpọrọ aha n'ihe ome nke mbụ bụ ndị ọrọpụta ịlụ ọrụ na ọ bụ ndị Igbo ka ọ bụrụ na onye a bụ onye Afka maọbụ na onye a bụ onye PDP maọbụ na onye a bụ nwaanyị maọbụ na ọ bụ nwoke maọbụ na ọ bụ onye Anambra maọbụ na ọ bụ onye Aniọma ọ kpọpụtara ha maka na ha bụ ndị Igbo bụrụ ndị ọma nwere amamihe ga-enye aka ihe anyị kwesịrị ịmụta na ya bụ ka anyị kwụsị ịsọ mmadụ n'ihe na-enwere isi ka anyị kwụsị isi na onye amakwa na aka ọlụ mana na onye abịa ma ọ bụ na onye amakwa na ihe ọ na-eme kama na ịma na ọ na-akwado ndị PDP onye ma ihe ọ na-eme ma ihe ọ na-eme okwukwe ya nwere ike ịdị iche mana ọ bụrụ na ọ nwere amamihe nwee aka ọlụ gosi nka ọ dị mma na anyị jekwuru onye ahụ mụta ihe ma ọ napụta ya ihe ka abụrụ ofu nke ịbụ abụrụ ihe o kwuru maka akwa oyiyi ya maka na anyị ekwuona na akweta eme ya na Anambra steeti mana ihe ọ chọpụtara na ihe o gosiri anyị bụ na ọ ghọtara ihe gbasatara nzụmahịa na ịzụ ahịa na ọ bụrụ na onye Igbo gote ihe a na-eme n'ala Igbo ego ahụ abanye onye Igbo aka onye ahụ tụgharịa azụ gorie azụ ma ọ bụ ose ego ahụ echigakwa n'ala Igbo ya onye ọbụla emetụ ego aka n'obodo m bi onye ọbụla na-alụ ọrụ na-emetụ ego aka kama na onye tupu isi ebe isi wee metụ ego aka n'alụkwa ebido n'ụzọ na-alụgide gị na-alụkwa gị ị ga-akwụ ụgwọ ọkụ ị ga-akwụ ụgwọ nkekwa mana obi ga-atọ gị ụtọ maka na ịgbalụ mbọ lụta ya bụ ihe were ụkwụ ya zụọ ahịa o wee gbuolu gị mkpa echi ịmalụkwa ihe ị na-eje ịpụkwa. mekwanya bụ ihe ụgwọ akwụkwọ ụmụazị pụta ịkwụ ụgwọ akwụkwọ ọ bụrụ na ọgbatumtum gị maọbụ ụgbọala gị nye nsogbu rụzie ya ọ bụrụ maka na ilo mebiri emebi maka na a na-alụ ilo ịkpọ taksị gị ịkpọghee mmiri ọ na-agba ịgbanye ọkụ ụbọchị ewetaghị ụgwọ ọkụ inye ha ego mana ihe niile a na-aga n'usoro ya mana ego ahụ n'obodo ebe m bi ọ na-abụ nje ịzụ ahịa nzụọ ahịa n'ime <laughs> obodo ebe m bi maka na ụmụ m na-eje akwụkwọ ebe ahụ ụfọdụ taksị a na-anata ebe ahụ na-enye aka n'ụlọ akwụkwọ ha na-eje ọ bụrụ na ndị Igbo ghọta ihe a gbasara azụmahịa na etu ọ ga-esi wee nwee ike inye ndị enwere ọrụ ọrụ n'ime obodo n'ime ala Igbo nye ịkpọga afa Innocent ma anyị ekwugo maka akwete enwegasịrị ndị ọzọ esi m nnewi enwe kutit kebụl na-ewepụta ihe eji adọ kebụl mana ama m na ndị na-azụ ya ahịa na-abụkarị ndị si steeti ọzọ anyị nwere nkara agụ ebe simenti na-emepụta m ka ezi ihe ji ka akpara rice na-esigbu Ebonyi ọ gịnị kpatara na anyị na-esi China buru rice ọ ihe ndị a ka ọ ga-agba ọ bụrụ na chee ya bụ aka ya bụ nwa amadi na-egosi anyị ma ọ bụrụ na anyị chee soro ụdị agwa ọ na-egosi anyị megbe ụdị omume ha ma ndị nọ anọ dịka ikpeazụ na ụzọ dị mma eziokwu na ikpeazụ na nke a bụ ngwụcha ya na onye ọzọ ka a na-atụ anya mm-hmm. mana onye ọsọ ya bụ ọ bụrụ na anyị aka soro udo na-egosi wee gaba n'iru ka ọ ghara ịdị ka nke Rochas ọ ga-agbagburu onwe maka ndị na ego anyị ntị adịghị ama ama ihe a na-akọ akụkọ ya ọ bụrụkwanụ naanị na e, maazị Soludo abụghịkwana ya bụ onye mbụ chepụtara echiche adị ama ama maka na ile anya steeti a na-akpọ Legos ke slogan ha bụ Center of Excellence ọtụtụ ndị na-achịkwanụ steeti Legos ewezuga mmadụ dịka Latif Jakonde bido na 1979 ruo na 1983 na Ahmed Tinubu ọtụtụ ndị ọzọ chịrị Legos kemgbe ha batara na ọgba ọhụrụ a Fourth Republic maọbụ na Third Republic enwekwanụ nke ewu onye Legọs. ọtụtụ n'ime ha mgbọrọgwụ ha nọkwanụ na Ogun steeti Oyo steeti na Ondo steeti mana ile anya dịka onye na-achị ugbu a bụ Maazị sanwo mgbọrọgwụ ya wụhụkwanụ na legos steeti mana ndị agbata obi anyị a eke na nkwụcha buru n'uche zụọ isi na steeti legos ga-abụrịrị nke ha nke na ọwụzi isiokwu ahụ ozi steeti <clears throat> isi pụta ọwụ ma ị bụ onye Yoruba ị bụ nwa Oduduwa mkpụrụ mm-hmm. nwa Oduduwa ọsọ gị soro site na Kwara Ijesha Ijebu Ondo oyo Ogun ka ha wee ya isiokwu anyị ahụ n'ihe a ka ọ na-eme na-eweta mmepe obodo ọ bụrụ na ndị na-ele anya ọrụ na ọ bụrụ na unu lezie anya nke ọma ọ nwere ihe na-eme na ihe n'etiti Lagos na Ogun steeti ka ọ dị ugbu a ọtụtụ ebe anyị na-akpọ Lagos taa dịka ebe Channels Television nọ Lagos Lagos ewerela nwayọọ nwayọọ ha na Ogun steeti na-ejikọta ọnụ mm-hmm. Legọs ewere e akụ na ụba sitere na Legọs na-emepe Ogun steeti anaghị asị na ebe a Ogun steeti ebe a bụrụ legos that difference that boundary is increasingly blurring. ya na o nwere ihe na-aga n'obodo anyị na-akpọ Naijiria n'oge gara aga ọnwa ndị ole ma ole gara aga ka anyị ka na-akpọ nkata o nwere maazị ọkammụta obi iwu agwụ nke nọ na nke nọ na University of legos o nwere ihe ọ gwara anyị ọ sị anyị lezie anya nke ọma na ndị anyị na ha na-emekọ ihe elegharịala anya chewe ihu ebe a na-akpọ the Lake Chad Basin na ezi ego niile na-atụnye ebe ahụ maka mmepe obodo ka anyị ka n'ebe a na-agba egwu ọnwa na-agba ngwụrụgodo ha na-agbagodi mbọ na-emepe onwe ha ya bụ na ndị na-ege anyị ntị Igbo ndị ọma na-ege anyị ntị ma soludo e, dịka anyị si kwuo n'isi mbido nakwa dịka maazị Okokachukwu kwuru ekpere anyị bụ ka ihe abụkwala America Wonder ihe abụkwala Okorocha 2.0 Masta Iberiberizm. Masta ya bụrụkwa na ebumnuche a na ihe si ya n'ọnụ na-apụta bụ n'eziokwu eziokwu ma n'ihi na dịka e, ndị Latin na-asụ out of the abundance of the heart the mouth speaks ka ọ bụrụkwa out of the abundance of the heart that the mouth is speaking hmm. ụfọdụ a na-amụkwanụ eh, mbe ga-abụ oke site n'ejun ịghọtago mm-hmm. ee ọlụ ọ lụrụ na mba ụwa si weghaa ya mana o nwere ebe ọbụla ọ lụrụ ọlụ otu ruru ugo ọbịa nwere ebe a na-asị ihe na n'ọzọ mgbe ọ lụrụ ọrụ na Central Bank Naijiria ọ lụchasịrị ya wee kwado sudo ife gbasara ụlọ akụ Naijiria o wee bụrụ na mgbe ebiri mmiri recession ji wee bịa nke 2008 e wee fụtana etu ndị be anyị si wee mee gịnị wee dị ya ọghara ikpolu eh, ife gbasalụ ego na akụnụba Naijiria niile wee kpuo iru naanị ma nke ka nke ọ nwere halo o ji wee bịa ife ka arụ iri gara aga ọtụtụ n'ime anyị fụ ka anyị na-akpa nkata lotelo maka alụ nke atọ bụrụ South Eastern um, uh, ka emeve akpọziri South Eastern uh, Development Commission SENEC mm-hmm. South Eastern Nigeria Economic Commission ọ bụ ebe a na-akpọ think tank ọ debere n'Enugwu bụ nyaba alụ wee bịa n'ala Igbo mmadụ dịka injinia uh, Okoye mm-hmm. wee bulie n'isi ala afọ dị ọ dịrị anya maka na ifefe ọ nele anya bụ kedu etu a ga-esi wee dozie ala Igbo niile na-abụ ofu steeti o wee tụọ alụ na ọ bụrụ na ndị Igbo gbakọọ ọnụ wee bukọta isi ha ọnụ kpọta ndị ọkachamalụ n'ife gbasalụ aka ọlụ ndị nọ na private biznes na ndị gọọmenti gbakọ ọnụ ọnwa ife ọbụla a na-atụ alụ n'ala Igbo gbasara ife gbasara imepe obodo a na-asị kedu ebe nke ka mma ọ na-aba ka ahịa ka ọ na-abakaliki ka ọ na Nsụka ka ọ na Enugwu ka ọ na Adanị bụ na Ọnịcha bụ na ma ọ bụ na Asaba ka onye nke nọ n'Enugwu na-alụ ka ọ ghara ịbụ na iko nke ọlụ onye Ọnịcha na-alụ ma onye Anambra na-alụ ya bụ ka a gbakọ ọnụ a na-alụ ụzọ onye lụrụ rue na na okenye na ibie onye eselose ama na ụzọ alụ bụ ụzọ ga-aga n'Igbo okirikiri ọ bụrụ na ebe ụgbọala ga-aga ụgbọelu e, hmm. ma ọ bụ ife gbasara bụ tren oko ma ya bụ okwu wee nọkọta etu ada mmiri maka na abịa na-atụ alo n'ala Igbo ọtụtụ ndị isi bụ ndị politishan a na-agba iche iche na-eme pati pati pati pati akpọ South Eastern Governors Forum elu ebe afọ okwu a na-ada n'ibe n'ibe ọ na-adakọ ọnụ maka na ike onye abụ PDP onye abụ fancha niile ife niile a na-alụkwa ife abụ eluru anọ nọ ife gbasara ndọrọ ndọrọ ọchịchị eburu ụzọ kedu onye ga-abụ prezidentị mgbe ndị Igbo ga elute prezidentị tịra anya bụ ife onwere onye Igbo ya onwere ofe Igbo prezidensị ga-alụrụ Igbo ma ọ bụ na Igbo edoziro pefa ọ bụ ife tisara ya bụ okwu n'ike kịta ọba ee um, ya bụ alụ ọtụ ọ dịka ọya ya ka o bukwa n'obi wee na-ekwu ọtụtụ ife ọ na-ekwu ya bụ imekọ ife ọnụ dịka ndị Igbo emụ um, emaghị ọkpara mere ya mgbe a na-eme nke shagari um, maazị gọvanọ bụ Mbakwe mm-hmm. ọkpara oke ọ bụ NPP mgbe afọ ma lotekwa tụnye na ekwu eme si na-alụkọ ọrụ dịka onye NPN ọnwa ife ndị Imo steeti chọrọ mgbe afọ ọ na-eburu okwu afọ jedobalụ onye bụ vaịs prezidenti mgbe abụ ekwueme na-asị ya nwanna na ya chọrọ ego na ya chọrọ enyemaka federal gọọmenti ọ bụrụ akwa obecha ikwuelfa ekpu ya um, ego nye ngwa ngwa ọ ọnata wee na-edozi Imo ọ narọkwa ya ịbụ onye NPP mmadụ dịka Azikiwe ọ bụ ife eji mara maka ọ bụrụ onye na-akpa oke kama ọ na-asị kama ị ya nọ n'ilo ka ime gịnị ka ị nọ n'ime ụlọ ọ ya bụ mgbe e chegara iji wee bụ na ọya bụ onye na ọha ndị MPN nwekarịsị eh, vootu mana ha enwere ike ịkpokọba bụ gọọmenti o wee tịba nwoke ee eh, ka anyị na-alụkọ o wee tịfa na ha tikọ isi ọ na itikọ isi afọ ka eji wee kee ndị Igbo House Speaker of the House mgbe abụ mezu oke onye MPP ma Denro Ogunsanyị ma Eh, kee ma afọ nwanyị eh, onye yoruba bụ nnukwu ọ gbara ọkpụrụ obodo NPP mgbe a mba ihe chukwu mmadụ bụ ikefa wee basịa n'ọchịchị ọchịchị shagari bụrụ minista igbo jetalia ya ife ya bụ ịkpa oke n'ife gbasara ndọrọ ndọrọ ọchịchị si weghaa ya maka na okwu niile bụ kedu ife ga-abalị igbo ulu onye ọbụla bụ nọ na so na ndọrọ ndọrọ ọchịchị olue ọkịta nke Igbo nata si anụzi na ọgụ nke n'onye a ka anyị ga-eso na ọ bụrụ na ọ bụrụ ya na ọ nwere onye ọzọ ga-abata ọgwụgwọ ka ọ dị n'ọnụ mana anyị nwebụ ndị Igbo ka ọ dịla ịkwado ndị a gwafa etu anyị si chọọ ka fejela anyị ozi onye weta ọgba aghara ewegha ya maka a na-enene soludo udo maka na ife afọ bụ wee bịa chukwu nye aka ọ bụrụ na ọzụzụ Igbo maka na ya bụ onye onwe ka o si eche uche bagolu ụwa ọbago ụwa ulu balụ naijiria ulu ike na nwa mgbaafọ e, ga-agwa anyị okwu n'Igbo ịma na ịrụtụgo ọtụtụ ihe aka anyị nwere nwanne anyị atụ onye mere na-atụnye ọnụ n'okwu a na-akọwazụkwa ihe anyị kpọrọ aha SENEC South Eastern Nigerian Economic Commission bịakwara rụtụkwara anyị aka otu ihe ahụ maazị obi iwu agwụ gwara anyị oge nke wa mmụta nọ na yunivesiti of Lagos oge anyị kpọrọ ya ọ bụrụ na unu chetara ndị na-ege anyị ntị na anyị nwe anụwanyị nọ na nkata ọ rụtụkwara ihe senek ahụ akasị anyị na ọkwanụ senek ahụ wụ ihe ndị ndị agbata obi anyị ndị ọdịda anyanwụ were nke nyere ha ihe ha na-akpọ amọteko nke nyere ha nhazi abịaziri e, e, nwee nghọta na njikọta ọnụ na mpaghara ọdịda anyanwụ ka ị e bịara na-eritere ha uru ihe dịka lezie n'ụlọ ka ọ dị na Igbo chepụta echiche ọma agbụrụ ndị ọzọ ewere ya ya dịrị ha mma ee maazị Odeluga n'ihe kwuru ya ọhịa anyị kwesịrị ịdị na-eche echiche ichebere echiche maazị ejike olee ihe a ga-eme ihe a n'ihi na anyị ahụla na ihe a ọ bụrụ na anyị elebazie anya nke ọma otu o siri dịrị n'eziokwu eziokwu dịka anyị ahụla histri akụkọ ihe mere eme maazị Odeluga nyere anyị dịka ihe mere na Second Republic 1979 ruo na 1983 maka ihe eji e akọkwa akụkọ ihe mere eme bụ na a sị na onye na-amaghị ebe mmiri bidoro mawa ya ọkọ ya ọ gaghị eme ebe ọ kọrọ ya ọ bụrụkwana otu ndọrọ ndọrọ ọchịchị bụ ihe anyị kwesịrị mana maazị odeluga rụtụkwara aka na ihe dị mkpa wụ otu ihe anyị sị ka anyị jụọ onwe anyị emechazie ekwuchazi ihe niile a ajụjụ ọzọ m sị anyị ga-ajụ onwe anyị bụzi ọ bụrụ na ụdị echemeche a na atụmatụ a bụ ihe ebe o si dị mma maka ndị Igbo o nweziri isi ibugoju ụzọ na-ekwu okwu ihe gbasara onye Igbo ịbụ onye isi ala Naịjirịa ka o nwere ka ole nke kara anyị mma ka ọ dị ugbu a gịnị ka ịwụ prezidenti ga-ewetara anyị o nwere ihe dị iche maazị ejika ya anaghị anụ mkpọtụ gị lezie ndewo ndị Igbo tụrụ ilu si a na-ebu ụzọ azọta ala ma zọwa ute ịzọta Igbo prezidensị na-enwe ha ala Igbo ele ebe ele uru ọbara gị ele uru ọbara gị a na-ama ama ebe nkata gara ebe a ịma na otu ihe ndị ndọrọ ndọrọ ọchịchị ji arafu ndị mmadụ na-awapụtasị gị ị ga-abanye na pati ilo n'isi maka onye nọ ntị ntị nso na amata ya ụra onye nọrọ n'ime adọbite welata oge ahụ agaala oge ahụ agaala dịka nkata na-akpa n'abalị a ile anya omume Soludo omume sere gị mewu APC PDP WBC WYZ ihe ọbụla ị chọrọ ịwụ ihe a chọrọ wụ elee ndị ga-agara Igbo oji n'uche m ihe ahụ ga-awụkwa ihe ịnwa wụ ndị na-aga atụ vootu gara ajụ elee onye ga-agara anyị oji n'uche m enweghị onye kwesịrị ịbịakwa ebe a na-agwa ya okwu pati maka anyị amarala otu pati Naijiria dị ile n'Imo steeti ọtụtụ ndị ndọrọ ndọrọ ndọrọ ọchịchị batara na okpuru PDP mm-hmm. Supreme Court anọkata melie welie aka sị mba napụ na onye a eh, ọchịchị nye onye a ha ọnwa isii ka ha ha ka ha ha zọrọ ndọrọ ndọrọ ọchịchị na PDP amakpuo APC <laughs> echi ha ga-apụtakwa sị gị nna bịa tụọrọ m vootu ịma na anyị nọ ebe ndị na-achị nọ gị iberibe gị werekwe vootu gị tụnyere ha ihe ị ga-ajụ nke ha gara aga ha gatara gịnị ọya wụna na ọwụ naanị toludo ka a ga na-ele anya na-asị ọ na-achọ ihe dị mma n'ala Igbo nga ishi agbasaghị ya anyị nwawo ndị na-atụ ee eh, vootu anyị ga na-achọ ndị ga-agara anyị ojii ka ọma n'ala Igbo onye mụọ na onwe m onye Imo steeti onye Ebonyi bịa zọọ ndọrọ ndọrọ ọchịchị n'Imo steeti mma nọọ onye kwụwara aka ọtọ onye ọ ga-awụ e ihe e nyere ya rụọ ya arụọ ya ruruo ya isi onye na-atụ egwu Chineke na mmụọ na-awụhụ naanị n'ọnụ ọnụ ma a ga-atụnyere ya vootu n'ihi na o mejie Imo steeti bụ ka o meji ọwụhụ ụmụnna ya nọ n'Abia steeti ka ọ rụrụ ọrụ n'Ebonyi ọmụwa nọ n'Imo steeti ọ dị mkpa ka ndị Igbo bido ghọtawa ihe a ghọta ya ghọta ya ọfụma n'ihi na mgbe anyị ga-anapụ ndị politishan ike ya ebido dịwara Igbo mma ọ bụ ha Maazị Oke ị nwere ike biko tụnyetụkwu ọnụ n'ihe a ee dịka anyị na-ekwu n'abalị a onye ọbụla awụtonye aka na ihe dị mma bụ isi n'ụlọ ma mma wee pụba ilo onye bi n'isi na ya na-eje Abuja ije zọta Naijiria a ga-ajụ ya na ọzataga ụmụnne ya maka na ọ bụrụ na ụmụnna gị ọ dịka ihe ị na-abịa akpọ ụdara mmụọ ị pụọ n'ụzọ si na onye a machacha nnọọ ife ụlọ ezigbo mmadụ na-eme ka ihe dị mma ịlụzie na be onye ahụ ị na-ajụ agha ebe a ka onye agbụ amamihe na onwe ya si wee pụta ịfụrụ na ọ dịrọ mma ọnya ka a ga-eji bido n'ụzọ bido n'ụlọ malụ mma wee pụba ilo onye ọbụla che a ya ga-enye nwa aka iji wee dozie Naijiria ka ọ dị mma bido n'ala Igbo ọ bụrụ na ibidobe n'ala Igbo anyị bụ ndị Igbo anyị nwere ike isi na anyị ma gị maka isi na anyị mụ ihe ị na-eme mana imeri ya n'ụlọ anyị nwee ka ọ dị ka onye si na ya na-azọ Nigerian presidency Chukwu nyere ya aka mana anya ọdapụ na ya bụ onye Igbo ma ọ bụ na ndị Igbo mụ ya ka onye na-edozi obodo maka na onwebụ onye m ga-asị gị na m ga-arọta ya aka sị na onye a bụ onye dozila anyị. Igbo ọ ka mma ma ị na-azọ presidency o ma ị na-azọ uh, Federal Haus? ma ị na-azọ uh, ka emee gị minista ọ ka mma n'ibido na ebe isi pụta na be nna gị wee dozibe wee pụba mana dịka anyị abụrụ ndị Igbo ihe kwesịrị ị na-asụ anyị na-anụ anyị ọkụ n'obi awụrụ ihe gbasara ịzọba ka azọta etiti Naijiria ọ bụrụ na ihe ị kpọrọ aha dịka ndị Development Agenda for Western Nigeria ndị Don ebe Amotekun si pụta ndị mụtara ya n'aka SENEC South East Nigerian Economic Commission a na-akpọ aha dịka ihe a bụ ndị ọfụ anyị ekwugo okwu banyere nke bido na tupu ndị ndị colonial masters na Eastern Nigerian Development Corporation nke MI Ọkpara ọkwanụ alụ akpara akpa tụọ atụọ nya ndị oyibo na-akpụ ya road map na framework edebe si n'ọkwa etu a ka ọ ga-abụ agụọ 1 ewee gụọ 2 wee gụọ 3 maka nọọ ife na-esote ife ọ bụrụ na edozie dịka ndị Igbo na-ekwu azụta ala e wee nwee n'ike zọba ute wee tọ wee fụ n'ebe a tọrọ ute na azụta anya wa ọ ihe a bụ ihe anyị na-ekwu nya idozibe anyị n'inwe ebumnobi na alụ na atụmatụ edere kpaa akpa ịchọ kịta ije na Don doncommission.org ifu nke ndị ah, ah, Western Nigeria de steeti niile dị na Western Nigeria ma mgbe o nwere mgbe ha ncha niile bụ ndị ofu pati ma ugbu a ha bụrụ ofu pati na-enwe pati dị iche iche na-achị ha ka na-eme ihe dị na uh, the Don Commission ha ka na-atụ alụ na-akpa nkata eje uh, South West Governors Forum ihe a na-akpa bụ ihe ahụ eje South West Commission na nke anyị ọ ekwucha asị na ndị Fulani gburu efi wee bịa ya na ha egburu apụtasị oke na ha ekwuona na anyị achịzi efi ofe onye sị mba na ọrụ ihe ọ bụrụ ụdị ihe a ga-edozi ya n'Igbo ọ bụrụ na ụlọ agwara anyị na-ekwu ọ ka mma karịa na ụlọ onye asị nọ nke a ka ekwu onye asị na ọ nka ka mgbe a sị na na a ga-ebido um, ndị nche amamihe akpọrọ ya mgbe ahụ onye ha na ndị polisi eje na-akpa na deputi kọmishọna of polisi kwuru ife ọzọ ndị ọzọ sị na ọ wụrụ ya ọlụzie nke ikpeazụ ha si n'ebube agụ ebupụtakwa ebube agụ ana m aka m na-ajụ ebee ka ebube agụ nọ ewee nwee ọnụn gọọmenti <laughs> ebee ka ebube agụ nọ ewee nwee ọgba aghara niile kedu ihe kpatara na ndị gọvanọ na nkata niile na steeti Anambra wụ ọfụ ka ndị House of Assembly bido kpara maka idenye bụ ife akwụkwọ ka ọ bụrụ igbu ọ na-ewute m na ebe anyị nọ n'ụdị mmadụ anyị fụrụ onwe anyị anyị maka ọ na agba onye Igbo onye Igbo ọsọkọ ya bụ sirakwara n'obodo ahụ a na agbọ Naijiria pụọ ebe ọzọ ndụ ya ndụ ya ewegha ọ ga-adị mma mana ọzọ <laughs> na-emekwa ka ife m aghọtara ọ bụ na onye ahụ si pụọ bụrụ ezigbo mmadụ ife na-aga ọfụma ọ bụrụ onye bara uru gwara okwu ya si obodo ebe ahụ ọ nọ wechiga ya n'ala Igbo ọ dịkwazie ka ọ na <laughs> okochie ọka njọ karịa ka ọ dịbụ mbụ ya oge erugo anyị ga-ebido ma anya bụ ife anya mmanụ ka anyị ga-esi dozie bụ ife ọ ga-abụ anyị bido na be anyị dị mma ewepụzie gị wụrụ ihe nye mmadụ niile ka ọ ghara ịwa ụlọ ọchịchị ya ewepụ anyị aya mụta ọkụ iwelụkwa ọkụ ahụ gara dịka apịnyere ya apịnyete ego ji oge erugo anyị ga-echegharị ya onye na-ejere Igbo ozi ife gbasatalụ Abuja maọbụ Legọs agwụ kwesịrị igbu ife na-anụ anyị ọkụ n'obi karịa ife na-eme na Anambra na-abịa na Ebonyi na Enugu n'Imo ya dịka a ga-asị na ọ dịka ihe na-esi nwa mkpi siri ya n'ọkpụkpụ maọbụ na Amerika ama isi ala ka ọ bụ na mma agụba dị nkọ ọha ndị na-ege anyị ntị oge anyị na ha ebidola kwarapụ kwarapụ mana ọ bụrụ na unu ọ bụrụ na unu gere ntị nke ọma na nkata anyị na-akpa n'isi ụtụtụ a ihe anyị na-arụtụ aka bụ otu ihe ọ bịakwara metụta aka n'ihe ndị ọzọ anyị kpara n'izu gara aga ndị na-asị agaghị eme ntuli aka ọchịchị ndị na-asị sitatom nọdụ n'ụlọ onye apụkwala dịka maazị okeụkọchukwu jụrụ olee ebe ebubo agụ nọ ọnụ gọọmenti ji na-akpa mkpamkpa niile ha na-akpa n'ala Igbo anyị nwere ndị ọchịchị otu ndị ele ọha ndị Igbo dunọwa ha n'ụlọ onye apụla onye mena onye erela ahịa onye azụla ahịa onye jen n'ije ihe ndị a abịawuru ihe ndị na-emebi ihe gbasara akụ na ụba n'ọnọdụ ndị Igbo anọrọzie n'elu ya ndị iro anyị ọbụla dị emechazie IPOB si na mba anyị akwụzigo titatom ndị iro anyị ewerezie so na chọrọ ya na ụlọ achọ ya dịkazi onye dịka ebe mba eriri mkpụrụ ugwu magala akụ ekwesị ndị niile riri nri ụmụ unu ga-abịa ọgbakọ na ekemberede nnabesi na ya ga-eje ugwumagala si ya gị si na ịga eje a ga egbuga egbu eje ọ bụrụzie na asịzie na anyị agaghịzi eme sitatom ndị iro anyị asị anyị mụnụ chọrọ ya ma ụnụ achọghị ya ụnụ ga-emerịrị sitatom ọnọdụ ndị ndị nwe anyị na-azọ ndụ na-emebi ọnọdụ ndị Igbo na-emebi ya bụ na anyị ahụ na ka ndị agbata obi anyị ndị nọ n'ọwụwa anyanwụ si were ihe echemeche ọma anyị chepụtara were ya na-ahazi onwe ha nwe aka nọrọ n'ọwụwa anyanwụ nọrọ na mmiri ncha na-aba anyị n'anya Igbo o ruola mma anyị ga-etete n'ụra ka ọ dịrị anyị mma maka ụmụ anyị n'ọbịanihu ndị niile ọ nọ n'aka ugbu a ịhazi ala hazie obodo a ga-ajụdo ụnụ ajụjụ ihe a a ga-ajụdo anyị ajụjụ a anyị nwa bụkwa ndị nọ n'ofesi na-akpa nkata n'ikoro ihe anyị ji ekwukwana ihe awụ maka na asị ahụ ekwughị na-egbu okenye mana aka anọghị na-egbu nwata onwe onye ga-asị na onwebeghị ndị na-etinye ọnụ n'okwu a anyị nwa n'ebe a anyị nọcha anyị amara n'ọnọdụ anyị apụchakwa na anyị na-aza maazị ejike na maazị odeluga na maazị oke enwekwaranụ ihe dị iche egbe na egbe ka anyị gee nụ ntị ka anyị jikọta n'onwe anyị ọnụ ọkọdịmma nke ala Igbo aga m enyefe okwu a n'aka Maazị Oke ka o anyị ọnụ doo ebe ọ bụla ị na-ege ntị n'ebe ị na-anụ ọnụ a eme ka onye ọzọ nụ ihe nụrụ nke ka dịkwa ka ya gị na agbata obi gị na ezinụlọ gị ka ụnụra ụmụnna gị ma anya bụ ụka gbasatara ọdịmma anyị ọha nche ka anyị na-akpa maka akpa akpa welarị n'ute ọ bụrụ na Fesbuk ka ị hụrụ ya gosi onye ọzọ ọ bụrụ na ị na-enweta anyị na pọdkast ebe ọ bụ na ị na-enweta ya bụ ozi pọdkast biko chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ị ga-ahụkwa hụkwa nkata ndị anyị kpagoro n'oge gara aga biko a tinyela anyị ọnụ na nkata ahụ deere anyị akwụkwọ na Facebook na Igbo American Heritage Institute anyị ga-ebe ọ bụla ị hụrụ ozi anya biko dere anyị ka ọ si dị gị n'obi ma ịhụ ya mgbe anyị na-eme ya ma ọ bụ mgbe e, n'oge mgbe oge gasịrị mgbe ọ na ide ya anyị ga-ahụkwa ya anyị nwekwara ike ịza gị ma ọ bụ anyị na-aga akpa anya mụ nkata mgbe anyị ga-ekwu okwu n'oge ọzọ n'izu ụka ọzọ ihe dị ka oge a n'ọnụ ụtụtụ Satọde na naijiria ya ọ na-akụ ihe dịka elekere isii etiti elekere isii na nke asaa anyị na ga-ezute ọra ka ọgwụ ka ọra anyị n'ọnụ ogologo okwu adịrọ ọnụ ka mgbede aha m onwe m bụ oke ụkọchukwu dịka isi kwu na mbido ndị mụ na ha nọ n'izu bụ maazị ka Kanayo Odeluga Igbo ọ ga-adịla unu mma ụkọchukwu Austin Ọkaigbo bụ ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ebe bere ugobere na maazị Ejikeme Ọbasi ndị nga anyị ka anyị were ire anyị gụọ eze anyị ọrụ oge eruole ndị wolu na-asịkwa ụnụ jide n'ọfọ na ojiọfọ Gana ana ka ọ dị oge ọzọ